I need to I know what you live video of live video coverage of Jakarta Bagua. Jakarta Bagua, we must see Jakarta Bagua na Azashwa. They will take every Bagua na Ndebe. Ile menya ni ahuke madu zulu mbelile. Ya ahuke madu zulu mbelile. ka akwụmama ileme ya n'elu ụlọ n'ihi ahụ nke ji eje n'elu ohe bụ oghere enyi ike elu nwa na ekoro ya ekiko ma o jighị lada ihumanụ ihumanụ oyido ji na-eke pipụl na 哎嘿，李。 Dallas. Alô? Thank you. oje ọzọ Hehehehe Barang sah. Apa? Jangan kan ini. Bangun, Ana! Ana! Outra guioco, Nano! Outra guioco, Nano! Batendo! É. Tá bom? Eu lembro do... Batendo! Ao ver que ela não vem de lugar. Grüße. An Mäuser. Oh, warte. Ờ. Ông bảo pete pete. Pete pete. Mẹ mẹ. Pete pete. Nó số ba đứa à mẹ mẹ. Ai ơi à lời ai mà. I and a half to roundabout. About in Onunqua. Ile ya n'Onunqua, ni ya ke madu juru. Madu jutere everywhere. If é Ile ya ni ya ke madu jutere. Ndị na-enwe anyị, ndị ọpa mmadụ, ihe a na-eme bụ ihe egwuregwu, homem omenala ọ oh, purely e oh, a cultural ọ bụ a cultural thing ileme ya na ahụ na o nweghị onye na-achọ nwa na ebo ya okwu o nweghị ndị na-alụ ọgụ just purely for entertainment dịka akọ na anyị in the olden days na after echere eba after a. eba Dịkwa ọzọ dịkwa ọzọ ọzọ in action action packed Thank you. One. I think five. I think five. nọ ileme ya nọ ndị ọha ndị dịcha ọha n'aka ndị ọha ndị ọ bụ ha bụ custodians of our culture ọ bụ ha na-eso ahụ na ihe a na-eme na-aga ọfụma in this tradition ọ na-eme everybody accommodate from all works of life irrespective of your religion ọ bụghị religious thing so to say ndị ụka nọcha be ndị muslims nọcha be ndị omenala ndị ka the hints of african traditional religion in them ha eso n'ihe a na-eme Thank you. Thank you. Ewata. Ewata. Okay, ma. Ewata. Nta nkwọ, anyị ledara azụ nkwọ. Unu nwee nkwọ mana anyị na-azụ inu unu. Kwadenu. não? Fazendo. Aí Anyị Aí nọ. Kita Guatá, e Guatá, e Guatá. vai, wayo, vai, wayo, vai, wayo, wayo, wayo, wayo, wayo. vai, patá, pata, pata, pata, pata, pata, pata, pata. uh. Ego Guatá, ego Guatá. ameme ameme Come m aga. Thank you. edu na-akpịsị gwa na-ere ego taa na ọ bụrụ na ebe ọhụrụ ụlọ ọhụrụ n'ọbụ ya na ebe anyị ya bụ na m adịghị ụlọ ama bununu Thank you. servants ihe achọpụta na unu nwere ihe a na-eme abụ ihe na-eme abụ ọchụwa gochi na enwere hierarchy na-ema ileme ya na ihe ahụ na ọbụma nke erutere na ọbịa egbuchiri ihu mmanụ nwa tụlee ya ọ na egosi hierarchy ọ na egosi nke swara ibe nke kedu ihe abụghị ego enwere mma okenye umeme ụmụ ego ala so ya ahụ ya lee ya ọchụwa obi ya ka ọ gbalire ihụrụ ya ọsụa ya bụ ka esi eme ya bụ culture in igbo culture they nwere respect and all this respect be na command orderliness in you society onye nwere ka ọkwa n'ihi ugwu onye nwere swarị ọkwa n'ihi ugwu ọzọ eyi ikomere n'elu ọzọ enyikwemere elu ya bụ egara ya bụ egwu ya bụ na-egwu anụ eh, mmanụ egwu bụ mmanụ asị na mmanụ nwa gwere gara ọ bụrụ na ị bụghị ego ala meme elu ịlaja kọrọ ikoro ọcha agha nyide mana ụmụ ego ala Ehurea. Ehurea, live. Ehurea. Ya ne e Rumo mutakari. Ó o preto! Ó o preto! É, coach! eke ọgaranya ọ bụ mgbe anyị doja ọ bụ mgbe anyị doja bụ anyị na-anụ maka ọpụretọ anyị ka kwutere n'enya anọ ọ bụ na eke ahụ ebe anyị na-amụtacha ihe ụfọdụ galazi galazi fotos ah. galazi fotos jisie n'ike ọdọ ihe na-eme kwesịrị ekwesị ọdọ ire na egwu bụ anyị na-egwuri galaxy photos onye abụghị nke anyị ọ bụrụ na ị nwere mmemme agbamnkwụ alụmnwaanyị wedin ịkọntaktọ galaxy photos fon nọmba ya bụ fon nọmba galaxy bụ 081 607 303 06 Henry M. Kukume Kanda Chukwete Kidri Wayo Chukwete 081 607 uh -huh. 303 Yes 06 Yes Abe Ruo Ba Ine Rikwe Ọ dọị Onye nwere m emere ebe anyị kume gị Ị na-arụ na ebe anyị na afọ afọ Maja ọrụ Ụgbọ ego alụji ego ubi ego 1 Enugu State. ihe a na-eme bụ ihe dọla Bye-bye.

좋다 누드 매우 맞아 ịmụ oke ma oke ma anyị nwee ekpe eh, ibe agwa aka ntawa mpụ aka na akpa ibe agwa ọ na-emezu mgbe niile

Eu Guatá. Eu Guatá. Mas eu. O Dudu, Ela é rádio bruba. Oh, oh, oh. Ọ̀nà n'ụzọ ọgba. Tupu bela lo. one nega, one nega. Enquanto eh? eh? a droga, enquanto eh. a droga, dai. Okay. Ama ị na-agwa m agwa bịara m abịa ọ bịachara na nwebule soro n'azụ announcement bụ ọ bịara tacharala chime na isi ma eso isi mma soro ya bịa isi mma nwa bụ ma ndị ama ebe ndị ama ebe ọ bụ enwe ya na-eke enwe ebule Thank you.

máa ń mẹ́rin ìwòtòrò tó bá wà dẹ̀ fún báyìí kó máa ń rọnu ọkọ̀ fún ọmọ ìlọlẹ̀ bí ìlọlẹ̀ yára yé ìdúrà. Thank you.

Thank you. ọ̀gá mi pèsè ẹ̀mí máa ga. Haja. luôn, ừ. cái gì, Ogam. Dalo. Ee, igbo ekwe m n'obodo m. Ama eweta. Ama eweta. Oisi. Grimsa. Dalo. Majem. Udodo. Dalo. Dalo.

ka itu kurang dia mau tak itu kurang kami mau deh jangan kata sok mau beli nafta jangan kau mau That is I Hacı. Ne I Ha kapı mı? Hacı. O da. He. Thank you. remado. Cinco remado. Um pode remado. Cinco remado. Cacique remado. Um pode remado. Ah, pode remado. É bom. mana kuzimana taka mushift mena kume space mushift ke kume eh, space kile mani nosera ke kume eh, space Thank you. ka alo alam alam kudur ayi mi ma ka ayi ne buri. renga na a jenu ode m ode oh lay alive no bo na to anu ebi ni ko do ko ko pa ma ada no ko ah do

Kau tak mereka awak ni, oh midu. Aliwaya. Tariwa. Eu me coloco nele, que é muito. Daí, mamãe, tem que ir Quanto mais? Achei bom só. Thank you. ịgba onye ga-ịga ịgba onye ga-ịga ịgba onye ga-ịga ịgba n'ụzọ Kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, kayu, So, i here with the live video and listen to the bit. ọ bụghị na ya gbasa ma ọ bụrụ na-emechi mmiri ha na-eme mmemme ka na-aga n'ihu Hey! Hey! Igaracaba. Igaracaba. Tá. Mas é na hora anyị, Mas é na hora. Não dá qualidade ou ebe Aí, meu irmão. Vai, meu irmão. anyị aí não dá, rapaz. Aí, <laughs> Iyaba katapa ogara. Ogara apa katapa. Bueno, gracias por la dey big. go? sure enough

Omologo. Adai. Eh? Obeble. Obeble que lembro. Adai. Adai, biaca me shi ba mano wamo. Ya go na go. Wamo fe me shi ba. Na lo go yi ba wa. Baje eh adina. Ado baje baje deke. Check a bitch time. méjì mi ewepụrụ eziokwu

ụmụ egala na-eme ihe ego Thank you.

Ibagua bagaga. Ibagua bagaga. Oh, Okay, i I want to thank you for watching this live video. I've taken my time to cover this video over to us now. is part of my contribution in promoting the culture of my town. In so doing, I want to showcase the world and tell the world that what we are doing is not evil, and um, as the case is, as is the case, we will continue to uphold it and uh, promote it to the extent we can. It is done everywhere, every town, every community, every tribe has their culture, and our own is not different. and we are not going to stop at this. We are going to be bringing you more of this as time goes on. But in today's edition, which is called uh, we are going, we are bringing it to an end. We are bringing to an end this live video coverage, saying that next year's edition will be greater than this. Whether we are around or not, we believe that we have people who do better than us and there have been people who have been doing it. So thank you very much. Thank you for following us. Thank you for watching this live video. Thank you. Eguata. Eguata. Eguata ni lagre. Eguata, eguata. Eguata. Eguata. Anyị na-eme preambụl. Anyị na-eme preambụl o katakpa.